njọkwọ ọnwụnwa ka njọ njọ ka njọ njọkwa ka njọ ka njọ njọ ka ka njọ njọ ka njọ njọkwọ nwa ka njọ nwa ka njọ njọ ka ka njọ njọkwa nwa ka njọ njọ ka njọ njọkwa nwa ka njọ njọkwa nwa ka njọ njọ ka njọ njọkwa e. nwa ka njọ nke echezi na echiche hapụ ụmụ abalị hapụ fafa eh, fa nụọ ọgụ nke fa ị mara ma gaa hapụ gị ka ị gbajugbe ụmụ abalị ike obi abụrụ ezigbo mmadụ onye ahụ nwee ike ime ife oge atụ ha anya eh, gebe ntị n'anya eh. nwoke e-, eluru ebe ọ na-eje ọ dị ezu ike ịghọtala adịghị asọ mgbagbu ghara eje n'ọgụ nwoke ma na egwu ọnwụ na-atụ ya adịghị eje ada anụ agha anyị a bụ ebube dike nna m nyere nya mma rapụ ma nje kụọ aka nọlụ ike obi abịa nalụ nya o nwere mmadụ ga-anapụ nya onye tinye ya ka mụọ nna anyị anụ so onye avọ ọgụ nna anyị na-achọ m na ịchọ ije gbuo onwe gị n'ihe gbasara ana onye kwu na m ga-egbu onwe eh? Eh? ị na-achọ m na ịchọ ịnwụrụ n'ihe gbasara ana kịta mmanwụ akụ na mmanwụ ọ gịnị Na ịchọ ịnwụrụ n'ihe gbasara ana kịta uche nke eche na gị onwere ife ga-eme m onwere ife ga-eme m anyị a bụ nke m onye na-azụ ife ya dị efu ịghọtalụ eh? nna m fanyelụ m ya bụ anị mmụọ nna m ga-anọ n'ebe a wee tigbue ya bụ ike obi ma ụzọ nye ụkwụ ka m gwazie gị ana aọgụ ọgụ eji ọfọ anụ ndị mmụọ na anụ ya nna anyị mba onwekwa n'ebe ihe abamuru. ee eh? ịchọka mbụlụ ajadu nna anyị nna anyị hapụ n'ike obinu hapụ ya kana na ndị mmụọ na ọnụ ọgụ a biko na chineke ka nekwe anya eh, ọnya afụ m ga-enwetie maka na m ga-anụsị ya bụ ọgụ gosi na nwoke ka ibia na ọgụ eji ọfa anụ ndị mmụọ na-anụ ya kunye kunye ndị nna anyị fa ga-agba m ọgụ ịchọghị ka mbụlụ ajadu nna anyị ịma mbụ ajadu uche nke eche na gị Hey. nwa nwoke idoziri ejebe health center ana m egosi health center si na ọ mara na health center dị wee chọla ịbịaba ọ nwe ife ọ bụ ịnalị asị nweta 10,000 naira n'ụlọọgwụ a ga-eji agwọ ya 10,000 n'ụlọ ọgwụ sị weta onye ka ị na-ebere akwa 10,000 nwa nsị ego não. nọ dan ebe dị na ebe dị na ebe dị na anya mmiri efiche ọkwọnọ ọkwụ akwa ajụjụ dị ife niile kedu ajụjụ dị ife welu na-ego nye ya nụ ka ọ jee ọnwụ ya nọ n'ụlọ eji egbe n'ọgwụ eji mba ji ọgwụ anyị agwụ ya na nkịtị ije ka ọnụ be dibia

akpa gana mosgo nwa na-etinye ego nka dizipet nene ma ego ọfọdụ kwọrị n'ime ya nene ka mmụọ mmalụ na ego ebezi na akwa ụmụ nwaanyị na-enwe nwegekwanụ ha na-asịba inwe setifiketi nwe ekwivalent ka ndị oyibo si asụ ya ya na mụ na nwunye di na abụ abalị na-abọ nkịtị

nwa wee na-ekwu na interest na mma arapụrụ ya interest dị n'ego manya jee chọọ ọ ya achọ n'ife anyị eji wee mee omume anyị na-eme ndị na-enwere ifefa chi ya iji ego wee mee ịpụta ibulu ego bunye fa ọ bụrụ nwata nwaanyị ịma arụ na-adịrọ nwa ya ọ ga-abịa iwere ego nye ọgwọba nwa egwo si ọ dịrị ekpelie e, sọsọ ezughị ife ọ ga-abụ chukwu bulu mmaji mmaji onyinye jee bupụta ego nwa dị ebe e na ike ikecha anyị bịa bụrụ ọzọ duru ekebe ikechi enya mgbe ọ na-edu ụka ọzọ ego esi n'elu wee na-agwụrụ omume a jọkwalụ njọ ọ jọrọ ezigbo njọ ọ bụpụ ndị na-enwere ifefa ji ege ma ibulu bunye na nwata nwaanyị na-enye arụ adịrọ nwa ya ka inye ego ọ na ka ọ na-elo ife nwa gị ka ịma ọ na-elo njọkọ nwa ka njọ ka njọ njọkọ nwa ka njọ. ọ bụrụ na m na-enye m ego a kedu nke a ga-abọ ukwu gị ukwu ejiwe na-asa ịmara ka ibi oge bịa njọ ka njọ ọrụ ndị na-adọ na ị na-eji achịrị ka nka abacha ichiri ichiri jejeje gori metọrọ ukwu ha na-etisa ka bel ọkịrịka njọkọ nwa ka njọ njọkọ nwa ka njọ njọ ka njọ njọkwa nwa ka njọ njọkwa nwa ka njọ njọ ka njọ ogwu nwa ụzara gịnị ka ị na-eme n'ime ọfịa gịnị ka ị na-eme n'ime ọfịa ebe ejeje e nye ha oke ruru ha ịma na ime ọhịa gara alakizi manio so ọ ga-aga fesara ha manio ka oh. nye nọ n'ime ọhịa na-eru afịfịa sọrị abịbịa sorry ife nyosara egbugwo fa ncha niile agịrịga ị mana iwe onye iberibe nle gị anya isi gị na-eme m ka iwe ekete ị nwere isi ekete agịrịga makwa ihe na-akpọ manio agwa ifuru ife abalị na abọ bịachi ya azụ ifu na ife akpọnwụ ife ife nyụrụ <laughs> agịrịga iwe onye iberibe mana agịrịga cheregoro ka m jụọ gị nke a naanị gị na-eje n'ụzọ na-akpagharị ekwueri nọnsensị ị na-akwado ịgba ara ka ara ọ nọ n'ime ezinụlọ unu ka ọ n'obodo unu ara ara ara isi mgbaka ọ nna gị ji aka apịa ọkpa eno ka akpụ na nne gị ji ọkwụrụ ata bred nna gị ochie ọgwọgwọ ọtọ gị mbụ agụgụ agịga nna m agaghị m ewepụ eze gị mwepụ abụọ m enye gị atọ agịrịga agịrịga mana ka ekwenye ihe bịara ebe abịa ya ọ tọrọ ibe nwaanyị na-ezere omego nshe anyị na ibe anyị na-ezere omego ọgịnị gịnị o nwere onye nwụrụ na-ebu unu gaa gwa m ike obi o jidego ife igwe wee ghasasịa ịbara ga-ezu ike n'ụwa ọrụ daa ọmụnwa wọnda gị sa anyị kwado nwụọ agaghị anyị gbuo onwe anyị n'ihi na ndụ anyị nọ ebe a adịkwa uru ọ bara ogwu eneberi enebe ọkwanụ m maka igwe afọ ruru mụnwa ka o ọchịchị echebalị mana eji na-ekwube okwu ebikwa ekwuru akwụnwa na anwa kwute ekwute n'ọnụ ya maka na onye isi ara aza na-ene agịrịga agịrịga ewepụ na mmụ onye ewu aga m ewu isi na ewu nọ tụụ bụụ hụ ọhịa ewu agịrịga ke nsi nna m gwaghị ihe ọwụ na amaghị m na Arafelu mere fel ọ dịkwa n'ime onye akpọrọ Rufus ka enwekwa na zinc ma ọ bụ akịrịka n'elu ụlọ ha mana nke gị agịrịga egwu mkpọm ọzọ mma eze gị ọflod mfọbụghị eze abụọ nye gị atọ ogwu kedu ife kedu ife na kedu ka m gwakwa agwaghị izizi gwaghị igbo agwaghị ịtọ asọgokwana m ala wee bịa ndụta gị ka m gwa gị ibe ọbụla na-eme na ngwurube nwa bụ ngwurube ka m na-eme ọ maka ọdịmma ngwurube m kebi na-agwa mgbe ọbụla ị na-adụkwa m ọdụ na ya ka anụbara di m m ike dị n'obi dolu nyadịba ife nna achọ ịkọwatala ibe imelenu imele anyị chineke nna chọrọ omume anyị na-eme olise gburu nọ n'elu na-enene mmụọ na mmadụ fancha na-agbanya bụ aka ebe na omume ya ajọka dolu nwa arụ na ife njiwere agwa ife niile bụ maka ụmụ ara ụmụaka ka ị na-arapụrụ nsogbu nekwasịke n'anya na n'ife gbasara ọdịnihu n'anya ka m gwa gị ịbụ ikwuru ịgba isoro m akpata ego n'ụlọ ọnụ ife na nọbụ ribe eribe n'ọlụ nwayọ ribe ego na-akpata abịa na agbanyere m aja ụzọ ntị akpa ego mgbakị na-emerekwa ife na-eme onwe onye e, e, e, ego ọkwụchirọ ifurukwa onye na-ala ego bankị emele enu emele anyị omume ya ijọlụ njọ nne tata ịna nwunye ịnala ego ịna ego ịnala anyị ọ dịkwa ụmụaka ka ị na-akpa ya ọ dịkwa ọganiru fa ka ị na-anasịsị ọ bụ na ka chineke na-anabata onye mkpụrụ obi mkpụrụ nwa arụ anyị kedu gbasa gị na nke dolu nwa arụ anyị ka ike obi nwanne ọ dịkwa na mma ọ gịnị na ahụ fọtọfọtọfọtọ na pọtụ biko ya na abụlụgo m ite ọ nwunye m di m ife mekwa nri ya bụ nọọ ana m agụ ya maka ụmụ omume ọ na-eme kọba tata dị nwa onye ekpe ụsa na omerụ nke echi onye ọzọ ekpe na nwaanyị ọ nalụ nwoke anị ịghọtago ọkwanye aka nna agụ ya sị ya nya nekwasịka na ụmụaka anya n'ọdịnihu fa ka ọ na-emebi tata dị nwa na ọ bụ na ọ rapụkwa na ọbụla ya bụ na ọ nwere ọzọ onye enyemaka ike obi ị na-eme ka nghọta kịta bụ na ike dị n'obi agụ eji eje mba ikuku ama n'ọnya ọghọgo bọmbọị ọghọgo nwata na-amara na o tinye aka n'ọkụ ọkụ ahụkwa onye onye ka ị na-eme ka nghọta kịta rikwa adụdụ onwe gị ọdụ nwaanyị anụ ikwu ikwu ya rie onwe gị ọdụ ọba m ihe anya nkwụ ọkụ ọkụ ka ọ na-anya kedu ọkụ ịma ọ na-anya mụ bụ ọkụ ị na-anya ikele ịnya ọnya bụ ọkụ ị iwe anya bụ ọkụ ọkwa nke m ezinụlọ nke m ka nọ ya ka m na-agwa gị na-esonyere m ọkụ n'ụlọ m biko ọzọ m na-achọ unu na-abụbụ nọ mkpụrụ onye kụrụ ka ọ ga-awọlụ mkpụrụ onye ka ọ ga-awọlụ ijiji abụ na ijiji jụlụ na ọ mara ozu aka ekele ibulu ozudo onye niile ijiji esoli ebe a niile hmm. ma unu mala amalụ na mmiri ga-amụ na eke elụrọ ebe nchọ ka e mkpụrụ na-abụ ịkwala nke nwa ga-aga m ahịa ọka ịpụba anụ n'ọdụ ka ịhapụ onye ara obi tọrọ m ụtọ na ọ si nọ e, e, e, ijiji na-ada ala ntị na klaasị na ya bụ pricha ọ na-ekwu baịbụl ofe ụbọchị ma anya ma baịbụl ọnwụ onye na-ebu baịbụl na-ebu baịbụl ya aṅụ ike ka

daa aka be nụrụ mmadụ na-abụ n'ugburu nne ya ah. chịtabata n'aka rapụ ọnụ niile kwuru njọ ga egbu mma agara ha onwe ha ka ha na egbu 마담은 기대 그 나, 레오. 나, 레제노. 기대사. 알람. 사. 어디기네지. 에, 나 간지 파이케. 에, 에네 우타고로 코미루 나마람마. ike gwagoro nlezo ka m chief ọ ga-abụ na ilezo leloze ọ bụrụ na ịma mma anyị ọ ga-abụ na anyị pere mpe mgbe anyị ndewo Pita onye a nwanne m nwoke bee mmadụ maara anyị atụ anyị bịa ọ dịkwana mma chief nsogbu adịrọ mana ọ dịgodu olukwon ka anyị kọọ ya ihe anyị ji bịa bụ na anyị bịa ka anyị mara ma ị ga-agbazi nwa anyị obere ego unu si na unu bụ ndị obodo a ala ama ndida Mgbe ahụ ka njụọ mana <laughs> eh, maka onye ọbụla kịta na na mm, eh, eke mkpucha ife dịka m ego na chief anyị chọrọ ka ịgbazinye anyị 500,000 naira sọsọ hmm. ego dịkwu ya ya onye ka ị na-akpọ sọsọ akwụkwọ na ọkara milion ka ị na-akpọ ọsọ ife a ife m bụ na ana m aga na-enyere ndị mmadụ aka n'ụdị a ee eh, mana tupu m mebe ihe ana m asacha anya mmiri ka ọ ghara isele onye ghara ibụba onwe anyị ọnụ mmiri ee eh, o nwere akwụkwọ m ewetara onye nwa akwụkwọ ọ saịn ya alụ m ee eh, dobekwa ife anya na ya na anyị chif chif eh. nsogbu adịrị ya nnọọ maka na ndị kwuru okwu sị na nwa nkịta asị tụpụrụ ọkpụ n'iro ka ọ bụrụ nke ya na ndị ma na onye na-ejikwa n'iru ide mmiri na-ada ọcha n'ime mmụọ na eziokwu ọ bụrụ ofu na ị na-efu anyị na ịgafụ na anyị dị nkwadobe bịa ịgafụ ụgbọ na ibu ụgbọchala acha nwa ezi kọwakwala anyị nnọọ kọwala anyị nnọọ usoro iji eme. Eh, maka ntị wee kwuo ebu m agbata ụkwụ ka m nọrọ atụala ọmala ọmala ofe ka ọ na-aba atụlụ ofere isi nya ee ah, mba odo nnọọ anya ka m tinye na moto na m nwere ike ije wee dobe ka ife m aka mbe mba ka m jụọ ọ dị mma ka anyị jekere moto ka m onye anya maka ma ma ọwa ọtụkwọrọ ife ụnụ na ana o sokwa ga-emezi taya ebe nnukọ aja ntụgbadịrị nnọchi ne nenekwo n'ime n mepelia mepelia ka ọfụma agbago m ya na afụ na m ya moto ka eh, eh. ya ka ka eme ya na-alụ <clears throat> ije iwetalụ m ki ebe a gwara m ndị wọkman ebe na efe m ya ekpuchiri ịmakwa na-aka mma mmadụ jee iji ịgba anụ ịchọba mgbonya na anụra ịghọtago ijere na anụ chọba mgbonya na anụra iwere obere mgbọ agidi ka ịgbagbuo ene ọ ya gbagbuo ịchọ ịchọba nke katriji dọbụba so ihe nkịta unu bụ ebe m jebezi na-apụta ka m ka m agbazara ya isi gbọ ịchọ itibasi mmanwụ dị anyị daalụ ori nne na-eti unu mmụọ n'isi <laughs> Orada bas kabul. Hmm. Orada bas kabul no. Eee vay thank you, Blond. Eh. Um, cambia algo, algo é uno. Un conso quando va 500,000. 500,000. Sosso. Una cosa di sosso, non mi vuoi. Giu, giu. ọ na-arụ igwekọta nụ ya asị na mmiri aka ngwa ngwa ife na-ebere ọ na-arụ maka ife ndị polisi na-aga na-eme ndị mmadụ na-ewute m anya ọkụ ọ na-abịa na-echobe ya na-echobe 500 apak ya ma edobe 100,000 apak ya ma edobe ka ọ ga-abụ onye nwa bịa aghara ije gburu oge ọ bụrụ anọ ana m apakụrụkwu m 1 milion edobe

biko ọbụkwa ntonto afọ ọkwa ndị bankị na-eme ya maka 2020 eh, naira ka eji ma akwụ ụgwọ maka ibi apụta <laughs> nne nne na-elezi na-asị ma ya ọgụ anyị bịara ya na <laughs> ma ihe kwu ka a na-eme na ịmakwa dọla bụ achịta nwa abụba dọla na-abụ ah. ichenji onye anyị nwere azụ kwụra nke <laughs> chief Emeka ogezi anya dị ka anyị gaa so ya dịka esi ozi mana ụzọ ma mma ya agba na ụzọ ụzọ ya aghọzi ụzọ ndị Mozis si aga ọ gbachakwa nwa ike ọrịa na-eju na-agbado anya maka ndị mmadụ onye funu ka unu bụ ife a unu abakwa na moto unu na-amụrụ onye m ịghọtagwo maka ebe a ka ọ na-ebido ma ọ bụ ọkada unu abakwuna ọ karịrị mma na unu bụ ya n'aka na nkịta na-aga soro akwụ ọfịa akwụkwọ ọfịa onye fe unu na-asị ya na unu si na nke ndị INEC maka anafa ebukebe ụda aba anụnwa mba biznes m o nwere ka ana m akwụba aka ọtọ were eme biznes ama amanda unu ghara eweta mmaji kwuru mmaji tupu mgbe anyị ife nlacha agba a na abịa iburu moto n'ọnwa na nkịta na alacha abịa buru é Django Django. Okay. Let's hear the news. abịagokwe akwa na oriri onye a na nza aka eze bụbara fa wetara a sị ọbịara bụ onye abịagbu n'ihe ọ na-akọ mkpu akụ bụ onye ọkpa bịa ọ na-akọ onye tere ọkpa nye ntem ọkpa ebe onye ọbịa ifufe abago akpara nka ịkpata nkwuchi ihe eke oye afọ nkwọ ụzọchie ife akwakụ ife enwe enwe ezifo ọkwụ wee kpata ezefe aka wee ọbụrụ afịfịa osi n'ikuku osi na mmụọ osi na mmadụ ọbịanya chịkwarụ fa kwuchi ya fe nwere ife ya eji kwuchie fe nwere onye ya enye onye ya enye onye ebinye ego ya eji wee kwuchie karịa ife bịara anyị ewo go fan. eloko eloko ife nwa bụ gongo nwa ara abịa lachacha mmanụ m nwere eriere gị ndị dị na ya anya ebe esoro gbaga ya moto gbọ anụkei anụkei ide ọ bịagokwen ọbịagwo anya arịkwasịgbo ụkwụ vajepu fafụ n'ụkwụ na chita azụ Thank you. ụmụaka oh, ihe anyị bụbụ yara wuz egwu ara atụfa unu alụgo ọrụ rụọ anya eh, lụta ya mma eji aka mkpọ unu pụ n'abalị onye isi aka n'otu ịgalaka onye isi ndewo onye isi ndewo onye isi ebe a gosiri gị meka ịmụrụ akwụkwọ na agba ya adịbe trọsọ yara wus agịrịga agịrịga ego nyere m ezu ezu agịrịga ego nyere m ezu nyezi m m ụfọ chenji fọrọ nnekwu ganafụ ganafụ ụdọga nye m 50 naira fọrọ nye m 50 naira fọrọ egosi pasị igosi pasị ị na-ego sịpasị sịpasị ka sepas mmiri n'obodo a o nwere ka ọ pụtara sịpasị chiri nek nneka ihe nyere sepas ọ wee enyi m nwaanyị ka ọwụ ada nne m ka ọwụ ikwu n'ibe m nneka bụ e, e, e, nye m ego m nye m chenji m agịrịga hmm? nye m ego m one agịrịga nye m ego m two twenty five naira agịrịga nye m fifty naira two and a half agịrịga agịrịga nsogi bɔkiti bɔkiti fuluma suru isusulu suru pagamai isusulu bɛ ɛ a ko nga gbalili ɲɛ a ko ɲɛ a kɛlɛ i y'o ɲɛ mitɛrɛ o buru ncontori nconco i i bi na kule na na-ekwe na anya ezigbo n'ezi mụnwa ka unu ji abụ m agụ egwu anya ama abụzi abụ maka na abaghị bụ ike n'obi anya agụgba egwuzi egwu bụ abụ ọma mụ na ogwu abụ na-abụ o nwere nke gbasara gị ọ gị ma kọmpost ya n'ime ihe ọwụla ị nwere ike ime ga-egbu anyị kpatakpata ga-egbu anyị niile igbuokwe na anyị anyị nwenye nwe nwaanyị ka ị ga-asị igbu anyị ga-akpọrọ nwaanyị anyị ana anyị nwa ana ofu nke onye nwere enwe kpom ka ebe ị ga-anazi anyị eziri unu ezi o nwere onye ji unu bịa kparịba m maka ụna na eme mma mụ nwa ọsọ anyị na-eme omume a omume anyị na-eme ọka ọhụrụ ka ochie onye ka na mụ na unu kwuru ọkwa mụ na unu bụ bọyị ọkwa unu na-akwado obu m ọkụkọ na ewu na atụrụ na agụ ịbụ enyi ike dị n'obi ka m gwa gị ọ gwụcha na-ewu ukpu igogbo anya hụrụ ebe agụ nọ na-agafe agụ nọ na-eme gai na-agafe ewu ahụ agụ na-akpa ya my friend my friend let us play my friend let us play ọ ewu iberibe onye hụrụ agụ mee ya enyi ọwụwa ogwu na agịrịga ọ dị mma unu ma ebe amago na obi m na-enye unu nsogbu chere ka nye unu ego ma unu kwudebe abụgodo nri unu wee rie jide ego ikechukwu obi jide ego ego i kwuru na mme mme ọbara mpụrị ego n'obodo anyị ego pụrụ ịpụtara ndị mmadụ ego ndị ụmụ abalị ewu na ọkụkọ ha nwaanyị ha ndị mmadụ niile nọ n'obodo a eh. irechara ala ha eh. ọ ego iberibe inye anyị eh. ego ego ọbara ego mụ bụ ego ọbara gị ihe pụrụ ime anyị o ọwụ a mụ na agịrịga ka ị nwere ike bara mba anyị efuo n'obodo anyị ma bụ isi agba ncha ike dị n'obi ike dị n'obi ike dị n'obi mkpọrọ gị ha many times ike dị n'obi hapụ ụka agba hapụ ụka agba hapụ igwe ụka agba hapụ ogbu ọha chịrị ya ogbu egbuwere ya n'isi hapụkwa ya akwachana ya onweghị ihe ọzọ mụkunu na-agwa okwu otu a

a na mbe di m wee na-adụkwa be nwanne m nwoke ịkpụlụ gị nwa ya anabe nna gị n'ebe ka dị, ịma na isi adịrọghị mma krọs eh. ọnya nke ọ bụ nke ndị na-eji isi adịrọghị mma ka ọ bụ nke ndị na-anụ ndị ibele m na-aba ka m ga-eji wee mee ya alụ megbukwa onwe nụta anụta nụta anụta ewe ọgwọ ee gbatakwanụ gbatanụ onye ọbụkwa nwanne m nụrụ anụ ee ụwa gbatakwanụ ọkwa gị nwa mmele ego Ewe, ewe, ewe, ewe, ewe, ewe, ewe, ewe, ewe, ewe, ewe, ewe, ibuga ebe a ka anyị alarụ di gị anata di ya anata dị tụtụrụ ebe igbufa m ebe a o ụmụ abalị unu anọkwa wee bụrụ ụmụ ụtụtụ biko hia hia hia ee nwunye m ji eme ego n'isi e. o kịtịkpa ga-agbagbu ya nke a ka ihe ama na ebe ịbata jewe ejebe ama ndị gị mma na aba anaba ama ndị gị mma ee ebe a ka anyị anọ di ya bịakwute m ebe a otu o bụrụ adafa ka iche igbu ee na-ekwe na anya nwaanyị nnu debe n'ụlọ nke a bụ nwaanyị m ji eyọ biko ka eme ego ya ọ dị mma ihe abịa ka ịbịa gbuwe m gbuwezie m ije nwụna taa ka ị ya anabe nna ya jee tawa ya bụ akị na ụkwụ ụnụ na-ata ụnụ enu ịrụrụ e ga ya anapụgụ ya bụ ụnụ enu hm. dịka ya abịakwutezi m ebe a ife nwa bụ maka na ebe a nọ obi ede eluzi m ala mkpụrụ obi m niile na-anazi n'elu maka nna ya omume karịzịrị akali ajọ omume orikazi obi ede eluzi m ala na mmadụ mana ị na-anya ịfụ na nna anyị na-akpa akụ ya dịka onye na-ebinye mmadụ ego o nweghị onye o mejọrọ o nweghịkwana onye ọ kwanyere aka n'okwu ya ga-anara ya ego ife ị na-ekwu abụrụkwana ya ka nne m nọ na ife na-akọwala ebu na ụmụ abalị anyị niile a o nwere ofu mkpụrụ mmadụ na-akpa ezigbo mmadụ chọọ n'elu chọọ naanị n'ụmụ abalị niile nwere ofu mkpụrụ mmadụ ga-apụta kpọọ onye ezigbo mmadụ ee m mụ na anyị nọ nwụọ onye na-akabala arụ wee bọla aja na-abụ onye enugwu bụ alisi nwanne ya nwaanyị ọnyanwụ nyelụli aka wee mee ya ọkabarụ na ọ napụ ọnya nwunye ọ napụ ọnya anyị kịta anyị nọzi na ife ọ kwakọtazi bụ na ọ bụ na ọ nalụrụ ụka agba ọchịchị na ọ maara ya ka ọ nala ya ọchịchị ma oru obodo etinye gị aka sụọ anya n'ala na kama ife dị bụ ofu eme ike obi nna ya o onye ọzọ mmụọ m wee na-agwakwu m na o nwere n'ofu otu nzuzo ọ nọ n'ime ife a ga-afịa mara ikweta ekwenyere m na ife ya na-ekwu nna m ịnọ n'otu nzuzo maka na ife nji agwa ife a bụ na akwụkwọ nsọ gị ka ya mata na aja akụ na-ata aja aja ọ̀pọ̀ You jẹ́kẹ́ ní ìlú You mọ́ nínú ilé. iwe gàwọn. Ìwé ga gàwọn. iwe iwe Biko na ọdịkwanụ mma. Anyị bịara ka anyị fụ ike dị n'obi. Ọ nọrọkwa ya. Um, a sị na iru dike mma ezigbo nwaanyị bụ okpu eze dị ekpu n'isi ịbụ dike anyị bịara ka anyị gwa ike dị n'obi na ofu onye adịghị echechi ọra ọgụ ọma mmeli ma ochechie. chechie na ofu onye sibela ọra ọra na-elisi mana ọra sibela ofu onye ọmara dịche nwunye ya bụ anyị sị ka egwu ya na o jelụba ọzọ mgba arụ adịghị afọ ya aka na ọkpa na-agbajisie iwe dị anyị n'obi anyị ga-ana gbu ya na ọ bụrụ na egburu ọkụkọ na elime ede ya chelu na elibe ji ọfụ na a ga-egbu ya bụ ọkụkọ ndị be anyị ụmụ abalị anyị ga-abịa na ntị anụ n'aka echi bụ nta anyị ga-aga ga-echelugodo iwe iwe iwe iwe iwe iwe ndị obi ga iwe iwe iwe nna nke a Edididi na-anọ. Edididi na agwa anyị omego n'iru. Okwu omego n'iru ibe ife na-ekwu. Na-enye ofu mbọsi egbulu dị nta ọgbụọ. Ofu mbọsi egbulu dị nta ọgbụọ. Ofu mbọsi egbulu dị m ụtọ ọgbụọ. Ozugbo ọ bụrụ ife ya ebewela akwa. Mechaa ya ife mmiri. Bịa bịa. Bịa. ọchukwu jidelu na-adọgbugharị onwe gị njọ ka njọ njọkwọ nwa ka njọ njọkwọ nwa ka njọ njọ ka njọ njọkwọ nwa ka njọ ka njọ njọkwọ nwa ka njọ njọkwa nwa ka njọ njọ ka njọ njọkwa nwa ka njọ njọkwa nwa ka njọ njọ ka njọ njọkwa nwa ka njọ njọkwa nwa ka njọ njọ ka njọ njọkwa nwa ka njọ njọkwa nwa ka njọ njọ ka njọ njọkwa nwa ka njọ njọkwa nwa ka njọ njọ ka njọ njọkwa nwa ka njọ